ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life wọld Radio Ministry nke mba afrịka gbara gburugburu ka ozi ọma si ruo nso site na ngalaba nke naijiria ọ bụkwa site na ime olugbu eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka oziọma si erunu nso n'ogodo ugbu a ka udo nke chineke nkechasị udo na-eletere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-enwe ihe mmụta anyị site na ileba anya n'akwụkwọ abụọma isi nke 150 abụọma 150 ọsị toonu jaa chineke n'ebe nsọ ya tonu ya na mbara igwe nke ike ya tonu ya n'ihi ịdị ike ya niile tonu ya dị ka ịba ụba nke ịdị ukwu ya si dị werenu ọfụfụ opi ike too ya chirinu une na ụbọ akwara too ya werenu egwu otiti na ite egwu too ya chirinụ ụbọ eji akwara kwee na ọja too ya chirinụ aja nke ọ anụ nke ọma too ya chirinụ aja nke na-adasi ụda ike too ya ka ihe ọbụla nke na-eku ume too jaa toonu eme ka anyị fụkwa ọbụnadị akwụkwọ nke pọl degara ndị efesọs ndị efesọs isi nke ise amaokwu nke iri abụọ ndị efesọs isi nke ise amaokwu nke iri abụọ ọ sị na-ekelekwanụ chineke bụ nna ekele mgbe niile n'ihi ihe niile n'aha onye nwanyị jizọs kraịst amen ka anyị fụkwa ọbụladị akwụkwọ nke pọl degara ndị kolosi ndị kolosi isi nke atọ amaokwu nke iri na ise ndị kolosi isi nke atọ amaokwu nke iri na ise ọsị ka udo nke kraịst na-ekpezikwa okwu n'obi unu nke akpọbatakwara unu n'ime ya n'otu arụ bụrụkwa ụlọ ndị na-ekele ekele ka chineke were ebere na afọma ya gọzie okwu ya nke a ka ọ mịa mkpụrụ nyekwana anyị ezi nghọta na ngọzi pụrụ iche dị kwesịrị ekwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu esi akụ anyị n'ụbọchị nke taa bụ nye ya ekele nye ya ekele ile anya ịfụ na ka anyị na-achịkọta na arọ nke a ma ọ bụkwa ka arọ nke a na-abịa n'isi njedebe ịfụ na ọ dị mma iji ekele wee chịkọta arọ nke a n'ihi na anyị leba anya ọfụma ma legharị anya ọfụma ma anyị anya n'azụ ọfụma ọbụnadị na anyị dị ndụ n'ụbọchị nke taa sọsọ naanị ya ezuworo anyị iji nye chineke ekele n'ihi na ndụ nke anyị dị bụ ndụ nke chineke mewuru n'ụbọchị nke a bụ ụbọchị chineke mewe dịka onye bụrụ abụ si wee gụọ ọ sị na taa bụ ụbọchị chineke mewe na anyị ga-aṅụrị ọṅụ n'ime ya wee tie ya n'ime ya wee nye chineke ekele inye chineke ekele bụ ihe na-amasị chineke n'ihi na ọ sị na onye ọbụla na-enye ya ekele onye agha ka ya egosi nzọpụta ya onye aha ya afụkwa n'ihe ebube n'ihe dị ukwuu ndị igbo si na ọbụna ekele dike na nke o mere eme ike adịghị ime ọzọ onye dere abụ wee sị ka anyị gụkọọ ngọzi anyị n'otu n'otu ọ ga-abụ anyị ihe tụrụ anya ịfụ mmeso ọma ma ịfụ ihe ọma ma ihe dị egwu nke Chineke mere anyị na arọ nka bido na isi mbido arọ nka wee ruo n'isi njedebe anyị afụwo ihe ọma nke chineke mere anyị afụwo agha nke chineke buru anyị n'ehihie n'ụtụtụ n'abalị na anyị dị ndụ bụ maka obi ebere chineke na ọma ya n'ebe anyị nọ na anyị na-eje n'abata bụkwanye obi ebere chineke na anyị na-atụ ero ọ bịara anyị na mmezu ma ọ gaziere anyị bụkwanye ihe ọma nke chineke ji wechọ anyị mma ihe ndị a niile ezuwere anyị iji nye ya ekele ọbụnadị na anyị nwere arụ isi ike ọtụtụ obu ndị nọ n'ụlọ ọgwụ ọtụtụ obu ndị nọ na mkpọrọ ọtụtụ obu ndị nwere ihe mberede nke okporo ụzọ ọtụtụ obu onye dị ọ na anyị na-akwa ndị nke ịmụ ma ọ na anyị na-akọcha ha kama anyị lee anya anyị afụ na ọnọdụ anyị ma ọnọdụ ọbụla mmadụ n'ime ya kwa nsọtụ ka anyị na-enye Chineke ekele o wee bụrụ ihe ịdị mma na ihe nso ụsọ iji nye chineke ekele ọbụla dị n'aka arụ nke na-abịa n'isi njedebe n'ụbọchị nke taa chineke bụ chineke nke dị mma na-emekwa n'ihe dị mma ile anya ịfụ na ọtụtụ ihe agabigo ọtụtụ ndị mmadụ anwụgo n'arọ nka mana ịdị ndụ ọtụtụ ndị mmadụ ọbụladị ndị gị na ha bidoro na ndị amụkọrọ gị na ha ọ bụghị ha niile dị ndụ ụfọdụ ha ndị dị ndụ ụmụ ndị isi na-adịghị mma ọ bụ maka na ha chọrọ iyi ara kama ọ bụ etu ihe si dịrị ha ile anya efu na ọ dị mkpa bụ ihe kwesịrị ekwesị inye chineke ekele na anyị na-eji na-abata bụ onyinye chineke bụ ebe obi ebere chineke na anyị na-atụ ero ọ bịara anyị na mmezu chineke aza anyị ekpere mere anyị ihe dị iche iche nye anyị akụ akụ n'ihe enwe enwe mekarụsi anyị ike onwe ndị ihe mberede dabara ọ bụ maka na ha chọrọ itu ha kama ọ bụ itu si wedịrị ha na chineke ekele lee ebe anyị gụpụtara na akwụkwọ nsọ ihe ebe niile anyị gụpụtara na-egosi ịdị mma iji chineke ekele n'ụzọ ọbụla n'ụzọ niile nwanne m nwoke na nwanne m nwaanyị onye na-ege ntị enyego chineke ekele ọbụla dị maka arọ nke a na-abịa n'isi ndebe n'ụbọchị nke taa enyego chineke ekele na ndụ ede enyego chineke ekele na ụmụ onyere gị enyego chineke ekele na akụnụba nke onyere gị enyego chineke ekele ọbụladị na ịdị ndụ ma ọ na ị nwere nzọpụta onwe ndị na amaghị aka ndị ha na aka ekpe ha onwe ndị na-apụghị ikwudosi ike n'onwe ha onwe ndị a na-enyere aka ọ bụrụ na ha chọrọ etu a kama ọ bụ etu ụbọchị nke ha si jedebe ma lekene go onye arụ zuru oke go onye ike zuru oke ị na-asị enweghị nke a enwetabeghị nke a enwetago nke ọzọ ihe ndị a niile abụ ihe ihe eji wee na atamu ma ọ na-ata nkekere eze ma wee na-asị na chineke kpọrọ gị asị mba na-ekele chineke ekele na mma nke o mere gị efu ya ka o yesi jee mere gị ọzọ nke kachasị nke onye akwụkwọ pọl degara ndị kolesia ọbụla dị na ndị efesọs ebe anyị gụpụtara na-asị n'ihi ekele maka ndụ nke o nyere gị maka nzọpụta nke ọ zọpụta gị n'ime jizọs onwe ndị enweghị ikike ọbụla dị ịza ụmụ nke chineke lee ka onye abụọma si wee kwuo ọsị gị sechiri une sechiri ụba akwara sechiri opi ike si were ihe ọbụla niile wee kelee chineke ka ihe ọbụla niile nke na-eku ume na chineke ekele ị na-eku ume na-ekele chineke ekele ịdị ndụ taa na chineke ekele ị nwere ụmụ na chineke ekele ọ gọziri gị ngọzi pụrụ iche na chineke ekele n'efu njedebe arọ nke na chineke ekele n'ihi na arọ nke na-abịanị ya ma mma karịsịa arọ nke kwere n'aha jizọs ngozi niile nke nweta n'aha ọbụladị ngozi nke ndụ kelee chineke n'ihe niile o kwesịrị ka a na-enye chineke ekele mgbe niile iwere ekele bịa ị agba aka ngozi wee laa n'ihe niile chọta ma ọ kpebie ịdị mma ji na-enye chineke ekele oge ọbụla efu na mgbe na-enye chineke ekele ọ ga na-atụkwasịra ga ihe ntụkwasị n'elu a were obi dị ọcha wee nye chineke ekele ma ịmatagwu na ihe ndị a abụghị ihe mmadụ pụrụ ime na ike nke aka ya kama onye ọbụla ma ndụ ọbụla nke dị n'ime kraịst ga-afụ ịdị mma ọ dị iji na chineke kelee n'ihi na onye agha bịara taa ahụhụ wee nwụọ ọnwụ maka njọ mụ na gị kwesịrị na enye ekele n'ihi na ọ bụghị onye ọbụla ya bịa tọgbọọ ndụ ya n'efu ka ndị ọzọ wee nwee ndụ wee tụfuo ndụ nke ya ọ bụrụ na ịtụtabeghị ndụ nke kraịst ma na ịnwetabeghị ndụ nke kraịst ihe a bụ ohere ị nwere iji wee lajita ka mgbe ị na-enye ya ekele ka ekele gị wee bụrụ ihe ya dị ka aja nke nsuru ọkụ nke na nke ọma ọ bụla kraịst jizọs na ndụ gị dịka onye nwe gị na onye nzọpụta gị ihe a bụ ohere nke dịrị gịnị hụlata isi n'ebe ọ bụla ị nọ ka ekpere chineke onye nwanyị nke pụrụ ime ihe niile chukwu dị nsọ doo ndị uru gị ndị a ndị hulatara isi ọbụladị ịnara gị ma onyinye nwa gị jizọs kraịst nke i nyere n'efu ọbịa nwụọ ọnwụ taa ahụhụ maka mmehie nke ụwa nke anyị ketara oke onye nwe chineke kagbu na afa ndị a na-akwụkwọ nke ọnwụ deba afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ketere oke nzọpụta wee na-enyekwara gị ekele oge ọbụla onye mgbe ị na-eme nke a ka ekele dịrị gị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs gị onye mere nke a ekele dịrị chineke n'ihi na inwego nzọpụta kraịst abụgo onye nwe na nzọpụta gị na-esochi ike na ekpere na ọṅụ na ike na ego akwụkwọ na iso ndị nke kraịst mgbe ị agbacha ọsọ nke a ị gaghị agba aka ngozi ma ọlị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ya mata anyị na okwu a na-abịarọnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akụkọ mgbaama ma ọ bụkwa na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka udo nke Chineke nke udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị amen